Learn Igbo with a story. Topic: Ndị enyi bi na agbata obi. In English, neighborhood friends. Igbo English. Ọ bụ enyi agbata obi m. Ọ bụ enyi agbata obi m. She is my neighborhood friend. enwere m ndị enyi atọ n'agbata obi m enwere m ndị enyi atọ n'agbata obi m I have three friends in my neighborhood. Lee onye agbata obi m n'aka nri m. Lee onye agbata obi m n'aka nri m. See my neighbor at my right hand. see my neighbor at my right hand ahụbeghị m ndị enyi m ahụbeghị m ndị enyi m I haven't seen my friends ndị a niile bụ enyi m ndị a niile bụ enyi m all these people are my friends all these people are my friends anyị niile gakwara otu ụlọ akwụkwọ anyị niile gakwara otu ụlọ akwụkwọ we all went to one school we all went to one school nke nọ n'etiti bi na mba ofesi nke nọ n'etiti b na mba ofesi the one at the middle lives in overseas the one at the middle lives in overseas like and share our videos bye